We neme munye nwa kibe gi ruka pulei. Na geti gi woto wote mari pelu. <laughs> We neme munye nwa kibe gi ruka pulei ofumba silei. Na geti gi woto wote mari pelu de ịhụrụ mmadụ nsi gị nyere ya ka mee ife de mee datin maka na o nwere ike atlas ọ bụrụ gị nwee izo onwe gị ndụ de nwanne chi gara aga ka mba atazi ka mmanụ adazi n'ugwu jebara ana de agbakọta na pụta n'ụzọ dekwete waman ya banye di moto de tupu anyị a na-eru n'isi jọnshọn o nwere họtelụ nọ na da jọnshọn de dema na-enyepụ anya bụkwazi ebe nwoke ọzọ gonyere nwunye ya aka n'onu n'abalị ikpe dị dị dema na-abịa gbuo bred bịa lụta na diga na-arụ ebe afọ na nye na na-ahụ na-alụ ọnda hukọp wee dema na-abịa si dị draiva Nachori nweta 50,000 nkịta the driver si ya na ọgwụgwa n'ife ọzọ ya na-alụ n'ọnụ ka ị nọ n'ogidi na ọrụ ilo denya si the driver ya na anya ka ọ bụ nwunye ka mmadụ gọyiri aka n'ọnụ n'aba n'ime họtel a ya je dọkpụpụta nwunye ya dọkpụrụ ya n'isi dọpụbata ya n'ime di moto the driver emuvuo banye n'ime di họtel de ya dọkpụrụ nwaanyị ọzọ pụtaba There was one app that the man has here, no, <laughs> this is not my wife. <laughs> the driver say, I know. Mm-hmm. Then the driver see the man. <laughs> The driver in Kenya. I have to save my wife first. Hey! My family first. Okay. Then the man is carrying the motor. They are preparing the motor. Then they are buying the hotel. Then the man is paying the man for money. He hotel motor motor. After going to Syria, motor motor. You can only talk as I can't think. Don't worry. Say the man, don't you know that this is my wife? <laughs> there was one girl now who I buy from Nononya Bifeja. I said, what? you have to choose between me and this woman. <laughs> there was one that <laughs> the man and the girl anya. Ne wunye anya. never kwatu girl anya. Ne wunye anya. Now see the girl who have just started. this is my wife. if you go, I will find another girl and hook up think say you dey wide. ozugbo dị mmadụ edita asaịdị na-ele anya ebe moto dị n'afọ ọkpala ebubize ngel onye hook up. ebe fa nọ na-esusu ọnụ n'akụkụ moto na-edi man etipu what is going on here <laughs> the girl has seen the man hook up just started na ya dọkpụrụ nwunye si n'ime dị họtelụ pụọ nwanne ọ dị egwu ọ dị egwu ọ dị egwu m peji apolo na ma yutub chanel ekwe bụlarị naba mmụọ nwanne ee